ọnụ ndị be anyị daalụnụ igbo anyị abịa o nwee nwanne anyị nwaanyị bịa kọọlụ m si na ọ chọrọ ile ana ala o goteche mgbe bere di na o bụrụ ibu o jee n'ime obodo jee gbakọsịa ana ya ana buo ibu maka ọ na-eme ezigbo biznes ya na ndị eh, banka ya nshọt ọ nọ in line with bankers so o nwere ego o wee jee gbakọsịa nnukwute na dịka vileji mgbe ọnụ bere dị mana o si n'ụna ime obodo kịta ebe ahụ emeghego so ọ chọzi ilie ọ na-achọzi ilie so ọ gwacha dị na facha oji ile ana ọ bịazịa e, onwe ndị sizilia na ka akwụnye 18 bilion na akaụntụ akwụnyezie nye ka o wepụta e, egolana ahụ ee eh, o wepụtazielu fati ego ka o were nke nyezie fa nke ma na-enu ya o wee na-achọ ka o mee nye ọgwazi di ọ na-achọ ime maka 18 bilion ahụ ọgwazi di ọ bịazie wunde ọfụzia ka mm, ọ na-achọzi ka ịmago na-asain ihe na-asain ihe di ya wee na-ajụzi ya kedizi ihe ọ na-eme o wee gbazi anya di ya wee mabịa ọla o wee na-ebe na-ebe wee si na hmm, ọ ga-akwalụ ngwongwo ya na ọ chọrọ onye ga na-amụ ya ụla na ọkwọ wee kwalụ ngwongwo ya wee na wee sị na ọ chọrọ mkpali na nri ya na-asụ mkpali na onwenụlọ onye tilie ihe mgbe ọzọ ndị be anyị ihe di ya mere ọ dị njọ di ya na-azọpụtakwu ya masị m kwuo ọ bụ nzọpụta e, ọ bụ asị ka ọ bụ eziokwu he ọ kọkatalụ m akụkọ ike wee gwu m e, o wee sị na a na-anwa ebuka nnọọ so wee si na o mere advat na ọ chọrọ nri anụ ahụ wee tinyecha ana ahụ ego ọ bụrụ na ego o tinyere na ana ebuka si ya o mezie ya advat online si mmadụ niile na-akpụ ya na-akpụ ya ọ na ndị Igbo na Asia ndị Igbo nọ Asia wee kpọọ si na fanọ na ọganizeshọn ofu onye wee kpọọ onye na ọ bụ chief na ọ bụ onye isi ndị ọganizeshọn ahụ na onye nwa na-akpụ na fachọ Igbo ana ahụ ifukwa a na-anwụ ọbụ bụ ọgwa obele ihe ọra nnọọ ka vileji nyaa na-anwụ nnọọ ọra ka vileji o wee sị na ọ ga-ese ndịli ego nnukwute ego ego wee bụrụ 18 bilion naira bilion ka ọ si na ọ ga-ese ndịli ya and ego a na ya eluru 1 e, e, e, million ya 1 bilion ego ọ chọọ ijila nọọzi o wepụtazie dị ego o were ego a na ya onye ga-echizie nye nke ọzọ so nwaanyị abụọ anyị wee kwetekwenu wee sị na ọ ga-eme o wee je kpọchaa lọya wee kọsachala ndị lọya ndị lọya wee si ya ngwa na fa ga-eso tinye aka saịncha na ego ebuka na ego ebuka maka ọ bụrụ na o nwee ka ọ ga-adị e, ego dị one adagbue na akaụntụ ya kata ndị gọọmenti ga-achọkwali ha bịa si ya kedụzi ka ụdị ego si wee dagbunye na akaụntụ ya katakpi kedu ebe osi, kedu ihe ọ na-alụ bilion ọ bụrụ nọọ 1 million ọ bụrụ nọọ 1 eh, bilion nọọ 18 bilion hei si ndị lọya wee bịa na-asị ya ngwa ka emebe ejedetekwa akwụkwọ ebe nwa ejedete akwụkwọ ebe nwa ka eji wepụta so ọ sị na ọ ga-ewepụtalili ego ahụ ọ ya ewepụtalili ya ndị ọ sị na ndi lọya sị ya na fa ga-ewe shia na ha ga-ewe kọmishọn eh, si no 20 percent of the money ewetie eke mana fa ga-eso lụọ ọrụ hey o wee na-agwa m ka esi wee bịa mmalichie ya anya wee mee nye buza buza buza wee si nekwe n'ọkwa yanwa na-azụkwa di nwa nri na di e, enwekwa ego ka ego o si ga-abịazi ma bịa ọla nye bie mkpali na na ụdịrọ mma si m na-enegodi ụdị ihe nka wee si ha nekwe na anya ndị be anyị o wee si na mma ajụ ese wee jee jụba ese maka ụdị ego nke karịkwa mmadụ ụdị ego m na ntị m karịrị mmadụ wee jee jụba ndị ka mmalụ wee si a na-ekwu ihe na-eme na-ekwu ihe na-eme o nwee nwanne anyị nwaanyị ee o mere advat ya ya ndị a wee bịa wee tie mkpu ndị nkọsachara ya wee tie mkpu maka ama m a sị na ndị njenje ka ndị isi awọ mma wee jekọsachalụ papa wee tie mkpu wee sị na ego bụ ego a napụrụ ndị ọcha aida na anapụrụ ya ndị ọcha ma ọ bụ na-ego ọgwụ n'ọkafa si eme si eme na fa bịakwara ana wee zọfuo ego wee napụ ma ọ bụ feme bizines ọ bụ nke wayo wayo ọ bụ nke mago mago ọ bụ ego nke ọgwụ fanado eji akaụntụ onye fama emi na eji akaụntụ onye fama emi n'ofe achọba mmadụ nwanyị na inye nwanne fa ma nwanna fa ma papa fa ma mama fa ka ewepụtali ọ bụrụ onye fatu igan so that onwe ihe fiọta n'isi fa agba ọsọ wee na-ajụ ndị mmụta wee na-asị ya ee eh, ndị lọya ahụ sikwarị na fa ga-eso lụbịa lụbịa lụbịa lụpụta ya ka egopụta pụta ka egosuo katakpi ego katakpi ee nwanne anyị nwaanyị ewele ego ana ya ee nyefe m nkefe ọnụ ewekwele kọmishọn ndị lọya ọ na fa mara na na ego onụnwa nwee keleg owesi na ndị lọya makwa na ego nwee keleg na onwere ihe anara eme na naijiria fa anara ekwu eziokwu ndị lọyas kafa wee lite ego ndị onwe ihe mee na onye ọbụla agbanyụchie nọmbịa gba ọsọ ndị ọkwa intapụ ma ndị efcc ma ndị ọtọkọmtonu ndị lụọ iwe nwa iwe nwa agbabịaba ejidezie nwanne anyị nwaanyị nsị a nwanne anyị nwaanyị elu ọkụ ụdị akụkọ nna anụ anụ anụghị okwemiewu nnekwana di gị ma eligo ọfụma wee were ụla mmadụ jee gị anya gị naghachibekwebe di gị ike aba na nnekwute nsogbu ọkwa na-aga n'aka naanị ịga n'aka naanị aka na-abaghị oge ofu aka ọ bụ ihe aka emekwe gị o dị gị fụkwa gị n'anya wee wee nwa gị ọla maka ọ na-abụ ụfọdụ na-eji ọgwụ ọgwụ tụọ mmadụ eh, ọgwụ tụọ mmadụ ị na-agụ ya okwu ọ nara azụ nnọọ iwere ụla zuu zuu zụụ ịmalite enye anya ikwu onye duga duga duga o wee kwe gee ntị maka ị na-agụ ya okwu ọ ya na-ekwe gee gị ntị onye na-ekwega gị ntị ole si m ịmalili anya ike ejekwe nga ndị be anyị di omeli njọ ka omeli mma ọ bụ ihe nchọ iju ya ya nagharịba onye nagharịba ka onye nọrụ adụ m agenst ee eh, nwoke ntị nwaanyị ihe maka si eti n'ihe kama si were ọnụ mmebe ọ bụrụ na nwunye gị ịgwakọta ya okwere eme okwere eme ihe ịgwara ya idune gị ebe nna ya ọ bụrụ ya kama ị ga-etibie ihe kụgbuo onye akụgbu ọ bụrụ ya ee eh, ma ọ bụ isi anya segbula ala ma ọ bụ iwu tepịakapịaka osisi ee ọ bụrụ ya ọ bụrụ ka esi eme ya ndị be anyị ndị be anyị ụdị ihe nụnwa eblem okwe m di ya takwa m di ya ụta maka na ee di ya nwụ makwa ihe ọ dịkwa smart wee malụ na nye emene na ọ dịrọ mma ifuru na asịrị na ebe ebe nwoke wee na ana wee na nwaanyị akwụla ọtọ ligolo elu osisi ọ ebia si na nwaanyị maka fụ na nwaanyị wee chọọ mmiri chanduma the more she look the the less she see ndị lọya kwụbụ ndị lọya unu achọrọ ikwu eziokwu unu achọrọ igbu eziokwu na ego onuwa nwekwere ka eleg ya gbafuo mụ na onwe m na-asịkwa ya gbafuo gbaa afọ 40 ị ka na-alụkwa aka na ị ga-eje bute ego mbute enwe mara ebe o si sụọ bilions bilion bilion ya bụ ọbụọkwa nọ milion nọ bilions ka ị na-achọ na-alụ aka na ị ga-ejelije bute ya ijekwa bute ya ihe fụkwala iwele ndị be anyị gwakwana okwu gwakwana nwaanyị okwu si anya gbaa afọ ụfụ otu nya ji ekene di ezigbote tanki ezigbote tanki maka ndị be anyị nọ mba ofesi mba eshia eshia anụnwa malaysia indonesia ee eh, kedu ebe eh, na saụnd cha ebe ahụ eh, ihe ha nyụrụ kwụrụlụfa n'ike o nwekwa kafa si eme 1212 nke fa ọgwụ ebe ahụ ka ndị be anyị na-asụ igbo si wee kpọọ ọnya wee si ya ka o wepụta liva 18 bilion 18 bilion o wepụtazie elfa ka fa eh, o wele ego ya wee return ọlụfa nke fọlụ nke mali ya n'elu ndị lọya wee sịsịa na fa ga-eweli kọmishọn 20 or no 20 of the the billion billion bilion billion billion chineke wetakwa n'ụdị ego anwụ ihe ga-elijucha afọ wee dachi ụzọ kama ị ga-eliju afọ wee dachi ụzọ hapines ga na fridọm ga na iwe sị na ị ga-eje tinye aka n'ọkụ ọnya bụ onye fụ ihe ya kwupụ ife ihe gị kwupụ gwa nwunye gị okwu ọ bụrụ na o kwere inwere ọkụ inwere ezigbo ọkụ wee bịa na-ekwupụta ya onye bụ ihe gbaa gị ghara ịkọsalụ mmadụ onye ọ dị gị ka ọ ga-akpanyelu gị arụ onye ọ dị gị ka o nwere knowledge ọ na inwere confidence en ị kwesịrị ije kọsalụ mmadụ ọ bụrụ onye ọbụla ka ị ga-akọsalụ ịfụ gị ya ndị be anyị tie na okwu ọnụ kwuo na eziokwu kedu ụdị ụdị bilion bilion nke ee ọkwa di ya omere ihe ọjọọ ọ bụrụ na di ya mekwere ihe ọjọọ si na o megokwa ihe ọjọọ ọ bụrụ na o mere ihe ọjọọ sikwa na ya na o mere mana mmanwe ihe m na-ekwu bụ ya gba afọ ọfọ ọtị ndewonu